Uh, uh, akpọpụta those people. Okay, hold on, hold on, hold on. Anyị confirm na the total sum of 400,000 uh, naira was transferred to your account eh. for you to get this boy. And gị wakpọrọ nwa from that family kpọpụ where? wee ree eh. Madam, ego ole? E-, Ebee ka yesterday? kwụsị okwu ike ebe ka anyị wudere gị laawọ awọ mma mma ka anyị wudere gị wen around after four today ka yesterday yesterday ego ole eh, mgbe anyị jere ebe e jiri ekute nwa ego ole ka a gwara anyị na-akwụrụ ụnụ labụ for getting this 920 watts 1000 ego ole ka ị gwara anyị ego ole ka ị gwara anyị lord with you ndị nwa ka Five twenty. Five hundred kwụsịga 520 520 000 ego ole ka ị gwaziri anyị ikenna bụ nwa nwa brọda ya eweta hundred. akwa ime ka anyị marala ibigo luli ya before na-ekwusi okwu ike bịa nyere ekwu okwu a ọdiens akwa ị gwara anyị n'ibigo n'uli ya ka e pati ebe uli ibigoro bifo na ụmụ ebuke ka ibiri gbaa anyị ibiri ebe a gịnị ka ị na-eme ile ere restaurant then kedu akpa woman weta akpa ah. biko ndeba anyị lee na anya ebe a watch ihe ebe akpa this woman ihe a dịka yọrọ unu yesterday ị na-eje kpochie nwa gị n'ụlọ ihe a biskit ejila akpa eji enye ụmụazị and eh, just ewere biskiti a ihe a bụ sham ihe a bụ ọgwụ juju mana onye dịka ọgwụ ọgwụ eme gịnị ihe a bụ ọgwụ eji tiela biskiti a ewere biskiti a nyesi ụmụazị a ha ma mmazi ihe ha na-eme and uh, to the glory of God when we met this uh, sinless and innocent and innocent son of uh, Uli, Uli Ono. By prayer this morning, we want afụrụ ụmụnne ọ nwale ya afụgo ndebe ha. So, ka ekele dịrị Chineke, by the investigation continues.